mkpughe isi nke iri abụọ m wee hụ mmụọ ozi ka ọ na-esi n'eluigwe rịdata na-eji mkpịsị ugodi nke abịsa ahụ n'aka ya ya na oke mkpọrọ o wee jide dragọn ahụ bụ agwa ochie ahụ onye bụ ekwensu na setan o wee kee ya agbụ nnụ arọ abụọ na ọgụ iri wee tụba ya n'ime abịsa ahụ mechie ya kakwa ya akara n'elu ya ka o wee ghara iduhie mba niile ọzọ ruo mgbe nnu arọ abụọ na ọgụ iri ahụ ga-agwụsị mgbe arọ ndị a gasịrị agaghị ịtọpụ ya nwa oge mgbe hụ oche eze ha wee nọkwasị ha e wee nye ha ikpe mgbe hụ mkpụrụ obi nke ndị e ri isi n'ihi ama Jizọs na n'ihi okwu Chineke ndị ahụ nọkwa bụ ndị na-akpọghị isi ala nye anụ ọhịa ahụ ma ọ bụ ihe oyiyi ya ndị na-anataghịkwa akara ya n'egedege iru ha na n'aka ha ha wee dị ndụ sokwa Kraịst bụrụ eze nnụ arọ abụọ na ọgụ iri ndị fọdụrụ n'etiti ndị nwụrụ anwụ adịghị ndụ ruo mgbe nnu arọ abụọ na ọgụ iri ahụ ga-agwụsị nke a bụ mbilite n'ọnwụ mbụ ngọzi na-adịrị ya ọ dịkwa nsọ bụ onye nwere oke n'ime mbilite n'ọnwụ mbụ ahụ ọnwụ nke abụọ ahụ enweghị ike n'ebe ndị a nọ kama ha ga-abụ ndị nchụàjà nke Chineke na nke Kraịst ha ga-esokwa ya bụrụ eze nna arụ abụọ na ọgụ iri ahụ ma mgbe nnu abụọ na ọgụ iri ahụ ga-agwụsị a ga-atọpụ setan n'ụlọ mkpọrọ ya ọ ga-apụtakwa iduhie mba niile ndị dị na nkuku anọ nke ụwa bụ Gog na Megog ime ka ha zukọọ ibu agha ahụ ndị ọnụ ọgụgụ ha raka aja nke oke osimiri ha wee rigo n'obodobo ụwa nọgide ọmụma ụlọ ikwu ndị nsọ gburugburu ya na obodo ahụ nke ahụ n'anya ọkụ wee si n'eluigwe rịdata ripịa ha egwu ekwensu ahụ nke na-eduhie ha atụbara ya n'ime ọdọ ọkụ na brimstone ebe anụ ọhịa ahụ na onye amụma ụgha ahụ nọkwa a ga-emekpakwa ha arụ ehihie na abalị ruo mgbe niile ebighị ebi m wee hụ oke oche eze dị ọcha na onye na-anọkwasị ya onye ụwa n'elu igwe gbapụrụ n'iru ya ahụghịkwa ebe ọbụla nye ha m wee hụ ndị nwụrụ anwụ niile ndị ukwu na ndị nta ka ha na-eguzo n'iru oche eze ahụ e wee saghee akwụkwọ dị iche iche a saghekwara akwụkwọ ọzọ nke bụ akwụkwọ nke ndụ e wee kpee ndị nwụrụ anwụ ikpe site n'ihe niile edere ri n'akwụkwọ ahụ dị iche iche dịka ọlụ ha niile si dị oke osimiri wee nyeghachi ndị nwụrụ anwụ dị n'ime ya ọnwụ na Hedis nyeghachikwara ndị nwụrụ anwụ dị n'ime ha e wee kpee ha ikpe n'otu n'otu dịka ọrụ niile ha si dị e wee tụbaa ọnwụ na Hedis n'ime ọdọkụ ahụ nke a bụ ọnwụ nke abụọ ahụ bụ ọdọkụ ahụ ọ bụrụkwa na ahụghị onye ọbụla ka e dere ri aha ya n'akwụkwọ nke ndụ ahụ e wee tụba ya n'ọdọ ahụ